uche igbo nwere igbo na achọ aja ego ego na aja mmụọ igbo na emepekwa obodo igbo na-akpọlata akụkụ ahịhịa oyi ụmụ igbo niile olu m ekele unu nke onye chiri n'ụwa ya zeluo ekene ekene ndị igbo jiri biri ya ha na-enwe obodo enwe ha mbi ụwa ọzọ chukwu nna m eme onye igbo ife nna chọrọ ebe ọ ga-abalụ okodum egwu ojukwu olumeke mbọ onini gbara ya agaghị echefu onye aka ya dị ọcha na-emesi ụwa ga-ama maazị Nnamdi Kanu Amadike ọchụwa ọkụkọ nwado ọkụkọ n'ọsọ na-eme emenumadi weza adịefu na mba mmiri zoro ezo ga-emesi ọgbacha na na-emelekwa obodo igbo na nwere na na achọ na obodo na na amamihe ndị igbo n'ime agụ ịkpọta ha igbo nwe. Ọsadebe Fani gụrụ Oliva Oliver Dikokwe na Mike Ejeagha Oriental Brothers Ebraichi Chimezie Ali Nwachukwu Koji Ezike Ozurumba diwe, Nnamdi Azikiwe Samumba Kwe Michael Ọkpara Igwe Aja Nwachukwu na Agụghị nsi. Shifa Kanu Ibiamle ah, ah, ah.